Uh. <laughs> I'm a Igbo. Okoro number one, I'm a Igbo. Hey yo, big things pop, little things drop. Everybody get on the floor and let's rock. You know the vibe. Uh. When I grab the mic, I'm about to make your motherfuckers go wild. Oringo, big boys. Uh. One day big noise. That's right. Cruising expensive toys. Ooh. And no more choice. Oringo, big boys. One day we make big noise. Yeah. Cruising around in expensive toys. And Omo Wanya, now we be their choice. Everybody, let's go. Oh, no, no, no. Ay, ay, ay, anyhow. We they do anyhow, we they blast anyhow. Money plenty, we they spend anyhow. Baby hold me, rock me anyhow. See, I made the shorty with a very fine body. The way where she dey one she wanna kill somebody. Baby girl, she no send anybody. She go catch the manga, it not to be somebody. Too much money, I don't shag any My eye don't dirty, can't see anybody. Tell somebody, wish I be somebody. May they come see person with the act very funny. mama nkechi kedu nkwobi I am waiting in eme dolly tell her bully to bring that money in the put up like outside hurry hurry ọkacha anyị ga-eme nkwori anụ ọkụkọ ogodo m ndọri pass the bottle make you reach everybody don't worry today we go jolly low mee tata ị chọrọ ịmụ aka ị na-apụ ara nwanne calm down anyị na-eri ụwa no be for my head nsogbu ụwa maka chukwu maka chi ọkwa mụnwa na-achị si your face asị dry like ọkọchị ị na-akpa nsị nwanne chịpụ chi ichi igbo oringo bata n'otu anyị oringo big boys bata n'okwu anyị my own na my own you suppose know me ya ma people na ebe a na-enweta onwe m me for your show you better baby madom maka na ọbụrụ tata nwanne eh, otego oh, aka m nọ n'ije egwu aba na awa don land